fenfe fenfe perikoma fenfe perikoma unu ga-ehe ana abịa

na ọ mụtara nkapịa obodo ya pịa ya ọnụ ma onye mụtara wa ya kpapuo ya ahụọ na onye ahụ na-ajụ edu nwa ya ọdụ maka na ụmụazụ izizi ihe a na-agba na ntị na-agba n'anya ebe ha na-achụ ego nke ụwa igbo m ụzọ m ọzọ wụcha anụ ntị unu ha wụ ndị okenye mmụọ na-akọrọ m na ọkwa ajọ ihe na oke ọha nọ n'ụlọ ego na-anwụ n'ọgbịrị na ahụ ekwu na ọ na-egbu okenye ekwuzi anụ na-egbu nwata ha na-agwa m n'eziokwu eziokwu na oke ọchịchọ tiri ụmụ okorobịa obodo anyị ajọ ije n'ụkwụ ha si na be dibịa ukwu efe nna nke dibịa nta a na-ebukasị oke ọgwụ ajọ ọgwụ si na ajị ya achụ ego chewuo na ọkụkọ agwọtara n'ọgwụ na-eso ọgwụ ana mụcha n'utu n'igbo mụrụ ụzọ mụọ ọzọ na ụmụ okorobịa obodo anyị ọtụtụ ajagwa bụrụ ọkụ ite na ajụ ọtụtụ bụrụ udu akọ mmiri ọtụtụ ri ọbụ ma rie ma ndị kpọrọ onwe ha yahu plọsụ ndị nne na nna mụkwara ka ụmụazị si kwado ihe amawa na nwata na-eme ọfụma ndị be anyị gụcha anụ ntụ na-ebere ụmụazị a na-emeziri m na eziokwu eziokwu ajụ ha ajụ eri na-ebutekwa na arịa ha arịa anwụ gụcha anụ ntụ na ezinụlọ ebulatara ajọ ọgwụ a na-emekwere m n'ihi na ọngaghị arịa ajọ mmụọ ebusara na ajọ ya ka ụmụazị ji eje bubata ụnụ na eziokwu eziokwu igbo mụrụ nze m ọzọ onye m na m ga-agwa obodo ahụ ezigbo akarịa ọyị m na-akwụkwara m obodo agwa ọtụtụ ọgwụ eji pasị mmadụ wee hiwe ya ọtụtụ ọgwụ eji agụ ọnụrụ wee gwọ ya ọtụtụ ọgwụ eji agba nwa nwaanyị ọtụtụ eji ichi nwa mụrụ ọhụrụ ya na mgbọrọgwụ ike dị iche iche wee hiwe ya n'eziokwu eziokwu ọkwa ụbọchị egbuji ka ọ na-akpọ nwa ọkwa agbara kpọ nkụ ọ ụbọchị ikirike ya sọrọ ya wa ọbụbọ ogbu ya na anya n'azụ n'ezinụlọ ụchụkwa ihe ọjọọ iwe nwe ụzọ m ọzọ n'eziokwu eziokwu ka m na-abụ uru nna m gwara m na ngara mara anaghị ebu ụzọ na ọnya ka ji eburu ọbụbara amụma na obodo gụcha ntị na mma buru igbo niile na-ahọ wụ na bido ugbu a na n'ahịa ise iri na-abịa abịa ndị na ndị gara agwagwo m na akwa na ihe ọ ya ehiri na eziokwu eziokwu na ọtụtụ ụmụ okorobịa ya gbara ọtụtụ ya nwụ ma mgbe amụma nna-ebu bido mebe mgbe mmiri a na-ekwu okwu ya bido zobe onye nwụọ n'obodo na eziokwu si sichakwa ihe gburu ya ọfụma tupu ebowe nwanne ma nwanna nọ ya na-egbu aka elu ọdịkadị na-ekoro na jọji agba bụ ọkpọkọrọtawa na-esi ozi ọma igbo mụrụ ụzọ mụọ gụgụchakwa na uche unu ka nna bụ unu n'eziokwu eziokwu ka nna bụ unu adụghị anụghụ ndụ adụghị ahụ anụghụ ji wụọ ọnwụ ihe jikwa amụ ọkwa mmiri mgbe mmiri na-ezo odo wụ ka onye ije bụrụ obi ihe ọya ezu n'ụzọ nwata na-agbasoro egwu surugede makwa na surugede wee egwu ndị mmụọ wechakwa anụ ntụ ụmụ okorobịa ibe m ụmụ okorobịa ba ya esichi ihe gburu ihe ka egbukwana ya eji n'aka ya egbu onwe ye ọ ma akwasa ahụ ya mara onwe ya unu wepụkwa aka enwere ofe tupu ọ ghara aka mmadụ wụchakwanụ ntị ndebe anyị na eziokwu aka ikwe elu ọdịkarị na okoro redio ji agbara ọtọtọrọtawa na-esi n'ozi ọma igbo mụrụ ụzọ mọzọ lụchakwanụ ntị unu ka nna abụ unu n'eziokwu eziokwu ka nna abụ unu adụghị anụghị ndụ adụghị anụghụ ji wuo ọnwụ ihe ejikwa nwa ọkwa mmiri mgbe mmiri na-ezo ebere wụ ka onye ije bụrụ obi ihe ọya ezu n'ụzọ nwata na-agbasoro egwu surugere amakwa na surugere egwu ndị mmụọ wetakwanụ ntị unu ụmụ okorobịa ibe m ụmụ okorobịa be anyị esichi ya bụ n'ihe ka egbukwe na ihe ji n'aka egbu onwe ya ọ makwasị ahụ ya mara onwe ya uru wepụkwa aka enwere ofe tupu ọ aka mmadụ pụchakwanụ ntị ndebe anyị na eziokwu eziokwu asị m na inwe ego dị njọ obi ọnwụ na-enwere aka ji ọhụụ kwesịrị ka e nwee aka ji akụ n'ihi na aka ji akụ ya na-egote ego a na-egburu ọhụụ obi ọnwụ na enwere aka ji ọhụụ na-enweghị aka ji akụ agụrụ egbu ndị ichie na ya mana ihe na-ekwu ome ihe ejidekwa ọfọ na eziokwu eziokwu onye sọkọrọ n'ụka ma onye mehie ala ọfọ echigbuo ya site n'ụdị isi ọgụ ka ebeji ọgabara ma afọ ebezina arịrị anụmanụ ihe ị na-ekwu owuwe na ugbo m eziokwu eziokwu igbo mụrụ ụzọ mmụọ ọzọ iwe na-enwekwanụ m n'etiti ebe ndị dibịa obodo anyị nọ ọtụtụ n'ime a na-eme arụ eme mpụ were ọdịnala na egbuchi ya bụ ihe ọnụma ọtụtụ n'ime unu na esu m n'obi nke bụ na ahụ unu n'ụzọ nwere aka ntị mụwa dịka anya n'eziokwu eziokwu ndebe anyị ihe nwere ịgwa ndị dibịa obodo anyị wụ na oziokwu m anya na mekaniki ekwesịghị ka a mara ndewo ndị ara dibịa anaghị akụ mmadụ akụ ọtụtụ na-amụ ya maka mekaniki abịazie na be ha anaghị agwọrọ gị ajọ ọgwụ amaghị ntọ na anya mmadụ ji anwụ n'ike ma ya dịba ọghọ na agọrọ unu nwere onye ọ na-emebiri be mmadụ bie ga agba ya gharị n'ụlọ ụmụnne m ụnụ nụrụ akwa na mkpu nwanne ya nwoke femfe pedikọma na-eti otu a ka ọ dịkwa nwanne ya nwoke mmiri enwe iro n'agbanyeghị na okwukwe anyị dị iche iche mana abịa n'ikpeazụ anyị ncha bụ ndị Igbo arụ bụ anụ ịbụrụ ha n'ezigbo mmadụ ị nọ n'ụka ị nọ n'omenala nke ọsọ gị nọrọ ezigbo mmadụ adịrị bụọ ezigbo mmadụ n'obi ka ọ na-adị ife onye ọrụ n'ebe a na-eti mkpu bụ ofe ife ka anyị ka na-ekwu femfe kwuo nke ya mmiri enwere kwuo nke ya ofe ife ka a ka na-akpa afa o nwere onye a na-enye anya were akpụ ya o nwere onye bu n'obi akpụ ya kama anyị akpụ ife ọjọọ ife ọjọọ maka akpọ ife ọjọọ afọ ife na-eme ya ịma ọ na-abụ ekete kwupụ ike ihe dị n'ime ya ete aja ihe ọ na na-etekwa n'aja mana ọ bụrụ na anakwụpụ ike anaghị abụrụ mbize marakwa na ọkụ ọbụla na-agba ọzara ada osisi dị ndụ ọkwa ịfụrụ ajọ nnụnụ ikwikwii odebekwa na nkịtị otu a ha si na-amanye ọnụ na-eti mkpu maka ajọ ọgwụ maka ife dị n'ịgwọ ọgwụ ajọ ndị dibịa dị n'obodo otu a ka m gwasikwa etikwa mkpu n'ife gbasara ụka arụrụ ana dị n'ụka e nwere ezigbo dibịa e nwere ajọ dibịa e nwere ndị amụma mkpuke e nwekwara good men of God ana m eti mkpu na nkọrọ nke m echiche anaghị ede egwu n'ike si n'elu ha achụgharịcha m oge ahụ kpọchaa m iyi kpọrịcha m mee ife ha mere onwe ha mana onye eme ka m kwụsị onye na ọnụ ụka ọ na-eti mkpu na-agba ife ọjọọ na ndị ọjọọ ọkụ ka a na-afụ ebe ha zoro otu a nwa nwasị eti mkpu n'ife gbasara ọgwụ maka nke onye ma anya ka ọ ya ada ekwu onye ọbụla tinyebe ọnụ onye ọbụla tinyebe ọkpa na bọọlụ maka mmadụ ọkpa ya enye goolu ihe eji ama ọkwa mmiri maka ozuzu ya bụ na agha akara aka a na-erikwa ngwọrọ na-ekwe na ọnwa ike ka ọ na-abịa maka ajọ ọgwụ na aka ọbara ndị ntorobịa na-ebigheri kịta na-ekwana ya ọnwụ ike na-abịakwa aha one ma one na-abịa abịa o ife nwezi kịta osisi secret kọt nọọsị open kọt ma ndị ntorobịa ma ụmụ agbọghọbịa juzi n'ime ya ọ bụrụ na ife eji ana aka na-ekwe unu na-ekwe ọnwụ ike na-ekwe unu na-ekwe ana ini unu onye ruo onye atụkwa aka ebe anyị egwuru ini ya ekwukwa m ka ọ ha m n'ọnụ aha m brọda Paul Chigbo ka ọ the best all.